This is Isobo rice. yeah, rice and Kaptan Isobo. Uh, at least I, I was privileged enough to see the the rice farm. Yes, yes. You know, very, I mean, a lot of hectares of land that is I cultivated rice. So, and uh, another privilege of mine is uh, witnessing uh, the, the what? Rice, the rice, the rice mill. mill. Yeah, rice, yeah. From Isobo, Isobo rice. olisanye n'ume igbe ego akwasị n'anya ifula ego n'anya nnanya naanị ego ka eliwe anọrọ m n'ọgụ awụ the ceo seed seed movement seed movement seed movement of rice very well ema eche m so eche m sọba na apụta na i see you i see you when i was coming to my really yes. okay ah i see you there nwanne m udo ịma mgbe a na agagharị anyị ahụ ihe ndị unu na-akọpụta ebe a rice so na ị na-achịkwa na na rice a na akọpụtara ya na isobo isobo ka nka nsi na-abata ebe mmiri rat dịkwa na mmiri kete fụkwa rice atụ na atụ ka nọkwa from the origin from mgbe a na-esi ya aka na-esupụta rice ka ngwa na a ga-ahụ ya so ngwa na nke a nke ọfụ ihe 50 kg 50 kg 50 kg dị ya normal one bag. Well, normal one so nke a na-ego ne. Ihe ọ na-eketa bụ 58,000 naira na na-ereketa. Mana onwe mgbe a na-ere. Ihe dị iche na nke a na nke a. Ịma na ọ different by different. O nwe pattern a ga-esi rice. Like now. Each other rice chara uh, mara mma. Mm. Mm. Ofụkwa rice mara mma uh, rice mara mma dị iche. Na rice uh, jọn jọn. Echipụtakwa ọjọọ. So nke a wo nke mara mma ka Nke mara mma anyị erego nke mara mma karịa nke ase. Mana just nke a bụkodo nke so. come close please this is a isobo rice yeah rice and a na-akọpụta na Yeah, at least I, I was privileged enough to see the the rice farm you know very I mean a lot of hectares of land that is I cultivated rice so and uh, another privilege of mine is uh, witnessing Uh, the, what? the rice mill. The rice mill yeah. Rice Yeah. From Isobo. From Isobo, Isobo rice. so um, I have not eaten it. So when she be around? What she she Eshiria? Eshiria. I five hundred plates. Eh? The plate. But I can't go the rice Isobo because. Tigo the rice. Yeah, Tigo the rice. Yeah? Eh, that's the rice. Agwela ọ na-egbu oge erecha ya gị achọrọ m ịnụ testi ya so oge ka anyị hụnụ nke nụ n'ime ebute ebe oge akọpụta ebute ebe oge ihe ahụ dị engine the milling okay yeah? hola okay this one is hola that one is what engine engine for the hauler so eti ji ora ese here na uh-huh. I'm going to get emebe maybe. I'm going to get bụrụ na ị ga-agba na-esu esu fụ ka a na-ahụ ihe fụ but onwe ni wa na na nke a na-esu esu nke okay okay aha uh-huh. okay here, a na-ahụ rice otu o si all right come come come closer this is this is rice this is isobo rice this one has not been milled amilube nke a Yeah. Okay, it has been cooked. Yes. Okay, okay, she go and kind. Okay, okay, uh, uh, okay, check. a meal. Okay, meal is there. Wow, wow, man. So, getting bring one when I came meal, look on Okay, okay. Sunday, over Sunday. Sunday. Yeah. Oh, Another one is Thursday. Thursday. Yes. Kage. Driver around car nine. Nine. Yes. Okay, video. So yes. but then game chago ndink and then finish product. Oh, no. Okay, sube Okay. Okay. Okay, okay, okay. All the butter. Okay. Okay. Paddy. Uh, yeah. Paddy rice. Paddy. Yes. Paddy rice. Yes. Okay. So now, okay, from Sunday. From uh, maybe those sweet Thursday, Thursday now. Thursday, uh, Thursday by nine o'clock. Mm. That time ebe a niile pụtara smil so ị ga-aga arịcha afụcha ma distoning mesin ebe ọ nọ yes ebe ọ nọ n'ọrụ enwere distoning yes. after emil chere ebe a mezie distoning wow ya wụrụzie rice a ga-eri eri like this like this color now you cannot operate without the help of this engine uh, through this belt uh, through the belt like now milling uh. The next was the, the stoning. The stoning. Yes, after milling is to the stone. Okay. Then after the stone, then mm. you have to sell. I better better write me. The second year back. <laughs> So that's how it goes. So obo this is obo rice. It's obo rice. rice. It's obo rice. rice. Okay. And it's so nke awa Abakaliki. Oh, abúlé Abakaliki. It's obo rice. It's obo rice. Ọ̀hanaeze ah, eh, eh, ndị Igbo mụrụ m ndị Igbo ndị ọma. Um, ebe m ka n'uwo na isobo meal, isobo rice meal. ebe a na-eprosesi dị soba rice ọ ka unu hụ ụdịrị ihe dị ebube ihe dị mma a na-ewepụta n'ala Igbo um, ọ bụ na ịchọ rice a akara a unu na-ahụwo akara onye unu ga-akpọ ya enwe ike ebe ọbụla unu nụ, ebe ọbụla ị nụ ọ ga-ewe biliri gị akwa akwa ị na-aga ebe ọbụla ọra kedu aha gị ọzọ ụwa kwebasị alobu ụwa kwebasị alobu popular eh? name as Miri. Miri. Miri. okay. see it here, water. Miri. Okay, Miri. Uh, that's my okay. phone number. Okay, all right. Ngwanụ, um, uh, a ga edosa akara gị ka isi ebe a ree ahịa gị. Enwe ahịa anyị na-emere onwe anyị. Enweghị umeji egbu obi. Ihe bịara na Nsọba ka anyị hazie ụbọchị. So Kadira and number? Hmm? Yeah, so but I'll give you my phone number so yes. that you will call me. Uh, but the only thing I get promise and you in a discount, it's good discount to get me encourage our people yes. to patronize our isobo rice. Because here I know Abakaliki. Mana Abakaliki ga na-erekwe isobo ga na-ere. Maka na enwere more consumers than the, even the mm, production. Yes, so yes. also we we produce more. Because from what I've seen, I am here. I am seeing this firsthand. So I'll make ana m ekele gị ya ana m ekele gị jisi n'ike na-akọpụta nri anyị na-eri na-akọpụtara na ụmụ Igbo nri ha na-eri ndị ọzọ chọkwara na isef Igbo edibe Igbo isef ọ dịdị enough ihe Igbo ga-eri you know so gbanụ mbọ na-ahụ na unu na-aba n'ime ọ ah, na etinyere anyị aka hmm. anyị nwa nwekwa n'ike ime produce more and more because I need the enyemaka from the government Okay. You ịghọta the point because ya na juru eju ịkọpụta mana ego adịrọ a ga-eji kọpụta ihe anyị kwesịrị so what we need is help all right All enyemaka ahụ ga-abịa eh? ya all right do. no problem udo thank you thank you so much all right um okay I'm m to ịjụ sister. na rice ndị a nọ ebe a kedu etu na-abịa abịara ịkọ ya kedu etu esi ama ma kọọ long grain yala short grain nke ahụ short grain abụ esi ama ya bụ na a na-akpọsịa mgbe mgbe esibeghị esi mgbe ahụ ka dị ndụ akpọsịa enwecha afa ya nke ọbụla ị chọrọ ịkọ igote ọ bụ na e, arụ et ka ị chọrọ igote ịkọ igote nke ọ bụkwa na osi ị chọrọ igote egote nke ahụ kedu nke R8 na CP R8 nke a bụ R8 mana CP na-adị ka foreign o nwekwa nke a na-akpọkwa gọọmenti ọ na-adịkwa ka ka CP ahụ ọ ya bụ long range eh, so but eh, price ya ọ dị iche n'iche ee eh, ebe ruo na ebe na like na rice mill na enweta price by price otu ọ dị grade by grade otu a ka price ya dị iche iche so nke a na ọ dị ee eh, ọ bụrụ na a na-ere nke ọzọ 35 a ga na-ere nke a 30 30,000 yes ọ bụkwa na a na-ere nke ọzọ ahụ 30,000 ị ma na nke a ga-abụ ebe 28 or 29 okay okay so bata nwa ya ahụ bụ onye shiri ya list anyị asị na ka anyị ritụrụ ya mara test anyị nwa ga-agwazi ndị mba si ya lekwe a ah, rice ahụ atọgbukwa onwe ya asị na m nọ n'ebe a na-esi nke m ma irigodi nke m irigodi nke m sefia kemgbe ị ga-esi nke gị na be gị iwenye ebe mba onye isọba isọba yes Okay, so. mana nna abakaliki okay alright ihe awụ isọba rice eh? yes alright ana m agwa ụmụ igbo na ha patronize isọba rice ka udochia ya alright udo alright get me those Uh, this is um, yeah, rice akọrọ na isọbọ yeah, we summarize. So yeah, I you it Very well.